If you don't see Igbo man, no one negi bocha. Bochapụ ọsọ n'ebe afọ lelele. Lachapụ ọsọ n'ebe afọ Obodo siri ike na ndị Igbo ga-abanye. bafu ebe afọ ebulu ike wee pụta. Ugochukwu nyela anyị nyanwa ka eji aga n'ụlọ. Iyo okoko, iyo okoko. na-egoma ahịa dị ya ọ dịghị ekwomahịa ọbụla dị ya ihe dị ya n'ime uru na ọganihu na obi ụtọ biko onye ọbụla ama akụkọ ụlọ ga-akpa agwa ma okwu okwu okwu ahụ ekowe achịcha gbawa anya akpụkpọ meghasawa obodo so onye dị na-ekwuchi ya ma ị na-ekritisaizi each other unnecessarily e nwere factors ndị na-eweta udo o nwere ihe ndị na-eme ka udo dịrị o nwere ihe ndị na-eme ka udo ruo ala otu n'ime ihe ahụ na-eme ka udo dịrị nwụ akpọla ibe ya asọ onye buwe achara onye buwe onye akpọla ibe ya onye ke we onye nchi onye ke nọ n'ọkọ n'ọkọtụ onye ke nọ na nke onye ke dị afọ ya kpọta ya nke ị gaghị megide ị gaghị nso ya ya kpọta ya nke ajọ mkpọọ ya gawa na aka onye ụzọ ama ka ya Ọya ya ndị nwụrụ anwụ nọ na alụmike agwụ bịara ka ara nsị ebe emebisechala maka onweghị ihe mebiri ezinụlọ mebiri obodo dịka adịghị n'otu adịghị n'udo to the point agawa agbara agawa agawa aka ọzọ yeti ndị ma ihe gakwa agbara ha bịa n'okwu chineke ghọta onwe ha enwere otu a gaghị eme ha si okwu ahụ ka emee gịnị amaara e m anyị na okwutere n'ụwa ụdị ogologo kọdkes enwere n'ala ụmụike ngwa n'ụwa nkoro achịcha nke ụmụ ọkpụ my mother anọga denazi and other people dị na tim kontributuo agaghị okwu ya meghe emeghe n'okpuru ka afirike ma ụgbọ ata okonye ọhịa ma ndị agwa kwechiri n'ụlọ na-anaghị abịa our leaders somehow in the spirit of leadership and humility enwekwara ike ị na-eme ha approach mgbe ụfọdụ nna ole na-anya ọwụ ole nye problem very good very good ụmụ ihe ndị a ka a na-akari everybody along onye ihe emekọta ya emekọta ibe ya aha gbana iji ohere a commend ya our people both at home and abroad ndị kemgbe otu afọ abụọ na nghọtazi ugbu a ọ karịa onwe ihe mere dị ma ọka ọma ma ọka ọjọọ you see contribution from all over the country asọpọtụ onye asọpọtụ ezinụlọ ahụ asọpọtụ ndị ahụ ya wụrụ arịrị eme gịnị n'eziokwu eweliri m anya aka elu na ka na-arịọkwa ka were ntị mmụọ gaa n'ihu nke onye ihe mepụtara ya gbasa onye ọzọ with a aha ọwụ ka egwu egwu onye ọzọ n'ọnụ obi gị adịrị ọzọ ka ikele mmadụ ekele na-achịgharị ya ọchị obi gị adịrị ọzọ Gaa abịa n'etiti ụmụ nwaanyị sometimes inwe otu ụfọdụ ụmụ nwaanyị na-eji agwa ụmụ nwaanyị ibe ha okwu ọ dabara otu a ndị nne anọ nga abụọ o nwere ndị ka m na anya nga nne ga-adị ha n'aka ha emegheri emegheri ndị anwụrụ anwụ ga-ajụ ese n'aka ha ha fugodi ndị ụnụ họrọ chi unu n'aghọrọ the younger ọzọ ha na-achị unu afụtara na unu nwawu ne nwaanyị bịara ije ebe a gbalịchie awụkala nka ga-aga ịnọ n'ala obodo na-emebisie ma na unu nwunye ọjọọ n'ihi na acharachi unu adị ukwu ebe a makwana e nwere eji mmadụ na-eru mekwentị ntị ụmụ ga ejighị ego mmụọ racha aracha ahụ ekwesịghị ichi ịkọntrol gị nwoke ahụ otu ahụ o si megee megee iberibe asịkwa m gaghị echi gaghị echi ndị ọtọdọs Anglican na-asị na m toruru ichi bishọp echie bishọp ọ gaghị eme ka m n'ọnụ m ike agwụ ghara ịhụ onye m kwesịrị ịkpọ ded ma ọ ada ị ga-ahụ ụfọdụ ụmụ nwaanyị dị ya ha na-echi agwa ndị bịara ahụ buru ụzọ bịa dị okwu ga jụwa si na o jiri aṅa amị ọ daba ha ọ ha adaba nwaanyị ibe ya nwaanyị ibe ya mmadụ na-atọ n'ibe ya mana eji mana mariji mana ihe otu ahụ ndị ụkọchukwu a ugbu a otu ahụ ndị ụkọchukwu a ugbu ịbịa n'echichi a na-echi ndị ụkọchukwu ị nwere ike tọọ m na eji na ụkọchukwu kpọtụ mawụrụ sinio gị ịnọ na n'ihe banyere ọkwa ndị ụkọchukwu n'azụ n'ihi bishọp gburu ụzọ ochie mma a na-akwa enyi m ugwu mere gị nwa agbanye ga-ewere kwe kọnshensị m na-eme ihe si nwoke a bịa biolojikali anya mere gị anya tọrọ m ma mara ụdị ugwu m ga na-akwere ọ dịghị ịrọgbuchi oge a bịara n'okpuru anyanwụ ọ sị na mmadụ ọbụla na-agafe dịka kpakpando ụtụtụ ka ihe ha furu naanị n'ọnụ anyị ka eji echeta anyị etu oyi taa dịka okoro agbọghọ onye ukwu onye nta na ahụ onye ihe eji echeta gị ọwa aghara olee ihe ndị na-ahafụrụ ụmụ gị ọnwụ nsogbu owe okwu na ụka mana ezinụlọ wụ naanị jenara nnumike abụ mana ezinụlọ onye ọbụla achọ na okwu na ụka ka anyị were n'otu obi na otu olu ọzọ steji anyị na ugbu a na ihe anya na-ahụ na ihe ọma abụghị steji anyị ji nọ. ọ bụrụ ma kraịst adịghị anya ya abịa ọ bụrụ kwenye ma ọnwụ egwu n'ihi a na-anwụ anwụ mana ekpere anyị na arịrịọ anyị wụ chineke dịka ụgbọ anya na-eji anya mma ya nyere anyị gawa duka anyị onye ọbụla enwe ike kpakọta onwe ya ọnụ ma ọ na-alawala n'ihi a na-ala ala n'ọgridines onye ke nwere ụlọ elu inweghị ụlọ elu nke enwe ụlọ ala is not his making onye ọbụla na chi ya onye ọbụla na chi ya gị nwunye ọma bie ya ọma sincerely and genuinely ọwụ nke iru abụọ iwe onye tiri mmemme mere aṅa usoro ọ ga ịhụ na confusion nnukwute confusion ụmụ ụfụ baịbụl na ndị fude ka ha disemba adịta onye roma katọlik mewe ihe doria mee gịnị mepere saba doria onye afanansi na-adịghị agbara na-efe ma ya ka nna ha nọ na-eme ke eme nke ihe a ọ bụ ihe ebuwe ya ahụ ndọrọta m gabara bụ na-eche naanị otu anụ naanị otu nkuku nwe nga nwụọ onweghị ihe o wefọrọ m na ọnyaze kristian se pọl si maka aha ewere e, e, e chie n'ihu amadiọ na ogwu ya na-eme gịnị back to our source I've been emphasizing on that dịka mụ na nna m bụ otu Odee Benke once hardship on Ebata. As in 500 years before the emergence of uh, and counter reformation, Abemwe Church in Tanzania, 500 and something different church denomination. Emeghị gịnị emeghị gịnị agbajọsi eluigwe akpọrọ aha otu Jesus. So ihe a na-ekwu okwu ya bụ ekwele ka okpukperechi kewa dị na mma gị gị na n'etiti dị gị nwanne gị. For any reason, ị ga-adụrụ onye sabat ruo na chọọchị ha nke ahụ ha gbafụrụ akpụkpọ ụkwụ ha nke ha ga-eme gị gaabụ ị na-alụ mekanik abịafụna nke obe kịtị gị na abọ ga-eme gị nkeji bobo ebewegịrị mmadụ ịjụta ma ị na-ezikwa ihe itisa ezikwa ndị mmadụ no ọ naghị eme ka releshọnship na mmekọrịta nwanne na nwanne gaa aga iso na ndị a mkpuke gawu nnene nwaanyị na-adị ume buru ya n'uche mma m so ya mama na-akụ ekwe so kpachara na onwe n'anya nye na aka nụrụ gbajebe owe egwu ọla owe eziokwu otu esiri bịa wụbụ otu esi agbara mana at least ebe chukwu ga-emere na ebere unu na-eruchele eji unu ruchere ugbu a enwee ka unu ga-eme tutu zawa okwu ikpeazụ ahụ Eh, na ejisi ike mee ya so na te ihe tụrụ unu mụnụ karacha nlele ya unu afọ mụta ndị mmụọ fụọ mụta ndị ichie nwe obodo fụọ mụta ndị unu ha fụrụ ụwa fụọ mụta chineke onye anyị niile ji ife ntị mee ya ndị a na-aga inye mma afa na unu bụ ije ugbu a obido onwe unu na aka ọwa ọsọ mkpịsị chukwu emekwena na ebere o ruru unu n'aka ihi ya ga-akpa n'iru unu unu si ọ ga-ego aga so unu jisikwa ike kọntributuo n'akụkụ ịdị n'otu a ekwugo ya site na ịma onye wute ede gị na onye wụta ada gị na onye wa ntị gị na onye wụ baba gị na onye wụ papa gị ada onye na-aṅụ ka ọ na-aṅụ m si ya aṅụ na gị na-aṅụ ekwela ka anyị ṅụga ghara ime gị ịmaghị onye ọpapa ịmaghị onye wu nze ịmaghị onye wudede ya erule gị to that point mara na ịfụọla kọsụ mmadụ pụkwara ịnwụ ya na-aṅụ aṅụ gọdọ onwe ya nada gọdọ onwe ya nda nwee ike mara ka ewuke so ya hụrụ ya ma na-arịọ chineke ka ọ gaa n'ihu iji aka ya kwufuchara anyị ụfọ ke ụfọrọ afọ udo dịrị unu